Isiokwu a na-amụ amụ nke abụọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Maachị 11 ruo 17 ejikerela maka ụbọchị kacha mkpa n'afọ amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a na-emenụ nke a iji na-echeta m Luk isi iri abụọ na abụọ amaokwu nke iri na itoolu abụ nke iri na itoolu nri anyasị nke onye nwe ihe a ga-amụ Anyị ga-amụ ihe mere ncheta ọnwụ Jizọs ji pụọ ezigbo iche, otu anyị ga-esi kwadebe maka ya, nakwa otu anyị ga-esi nyere ndị ọzọ aka ịbịa ya. Paragraf nke mbụ ajụjụ Gịnị mere ụbọchị ncheta ọnwụ Jizọs ji bụrụ ụbọchị kacha mkpa n'afọ? Ndị Jehova were ụbọchị ncheta ọnwụ Jizọs ka ụbọchị kacha mkpa n'afọ. Ọ bụ naanị ya bụ ihe Jizọs nyere ndị na-eso ụzọ ya iwu ka ha na-echeta. Luk isi iri abụọ na abụọ amaokwu nke iri na itoolu na nke iri abụọ asịrị o wekwara otu ogbe achịcha kelee Chineke nyawaa ya were ya nye ha sị nke a pụtara ahụ m nke m ga-enye n'ihi unu na-emenụ nke a iji na-echeta m o bukwara iko ahụ mgbe ha richara nri anyasị sị iko a pụtara ọgbandụ ọhụrụ nke ga-enwe isi mgbe m wụpụrụ ọbara m n'ihi unu E nwere ọtụtụ ihe mere anyị e ji atụsi anya ncheta ọnwụ Jizọs ike, ka anyị leba anya n'ụfọdụ n'ime ha. Paragrafụ nke abụọ ajụjụ Olee ụfọdụ ihe mere anyị e ji atụ anya ịga ncheta ọnwụ Jizọs? Ncheta ọnwụ Jizọs na-enyere anyị aka ịtụgharị uche n'uru ihe mgbapụta ahụ bara. Ọ na-echetara anyị ụzọ dị iche iche anyị nwere ike isi gosi na obi dị anyị ụtọ maka àjà ahụ Jizọs chụrụ. ọ na-emekwa ka anyị nwee ohere anyị na ụmụnna anyị ga-eji gbaa ibe anyị ume ndị Rom ise mbụ amaokwu nke iri na abụọ kwa afọ ọtụtụ ndị kwụsịrịla ịga ozi ọma na-abịa ncheta ọnwụ Jizọs ụfọdụ n'ime ha na-emechadị lọghachikwute Jehova n'ihi otu esi jiri obiọma nabata ha ọtụtụ ndị nwere mmasị na-ebidokwa ịga ije n'ụzọ nke ndụ n'ihi ihe ha hụrụ na ihe ha nụrụ Ka a sịkwa ihe mere anyị niile ji were ncheta ọnwụ Jizọs ka ihe pụrụ iche. Paragrafụ nke atọ ajụjụ Olee otú ncheta ọnwụ Jizọs eme ka anyị na ụmụnna anyị nọ n'ụwa niile dịrị n'otu? Cheekwa otú ncheta ọnwụ Jizọs eme ka anyị na ụmụnna anyị n'ụwa niile dịrị n'otu. Ndị àmà Jehova n'ụwa niile na-ezukọ ime ncheta ọnwụ Jizọs ka anyanwụ na-ada gburugburu ụwa. Anyị niile na-egere okwu na-eme ka anyị ghọta otu ihe mgbapụta ahụ si dị mkpa anyị na-abụ abụ abụọ iji eto Jehova ebugharị achịcha na mmanya anyị ejirikwa obi anyị niile kwee amịm na ekpere anọ a ga-ekpe tupu awa iri abụọ na anọ agafee ọgbakọ niile mechaala otu ihe ahụ chegodo otu obi si abụ Jehova na Jizọs aṅụrị ka ha na-ahụ ka anyị ji obi anyị niile si otu a na-akwanyere ha ùgwù foto eji kọwaa paragrafụ nke atọ na-egosi N'ụbọchị ncheta ọnwụ Jizọs, ebe ụmụnna anyị nọ n'ebe dị iche iche n'ụwa na-akwadebe ime ihe omume ahụ pụrụ iche. Nke mbụ, na Puerto Rico, otu ezinụlọ na-ele ihe mmụta dịịrị ụbọchị pụrụ iche. Nke abụọ, n'Itali, otu di na nwunye nọ n'ozi ọma na-enye otu nwoke akwụkwọ ikpo oku. Nke atọ, na Kenya, ụmụnna nwoke abụọ na-agụrụ otu nwoke Baịbụl. Nke anọ, na Jọjịa. Otu nwaanyị na nwa ya nwaanyị na-ese ihe e kwuru na vidisiokwu ya bụ Otu esi akwadebe achịcha ememme ncheta na-eme achịcha ncheta ọnwụ Jizọs. Nke ise n'India, ụmụnna na-ehicha ụlọ nzukọ Alaeze, na-edozi tebụl, na-etinye ya achịcha na mmanya eji eme ncheta ọnwụ Jizọs. Nke isii na Thailand, otu nwanna na-anabata otu nwoke bịara n'ụlọ nzukọ Alaeze. Nke asaa na Japan otu nwanna na-ebunye otu nwanna nwaanyị achịcha n'oge a na-eme ncheta ọnwụ Jizọs. Ihe edere na foto ahụ sịrị ncheta ọnwụ Jizọs na-eme ka anyị na ụmụnna anyị nọ n'ụwa niile dịrị n'otu. Paragrafụ nke anọ ajụjụ gịnị ka anyị ga-amụ n'isiokwu a? N'isiokwu a anyị ga-aza ajụjụ ndị a olee otu anyị ga-esi kwadebe obi anyị maka ncheta ọnwụ Jizọs? olee otu anyị ga-esi enyere ndị ọzọ aka irite uru na ya oleekwa otu anyị ga-esi nyere ndị kwụsịrịla ịga ozi ọma aka azịza ajụjụ ndị a ga-enyere anyị aka ịkwadebe maka ihe omume a dị ezigbo mkpa olee otu anyị ga-esi kwadebe obi anyị maka ncheta ọnwụ Jizọs paragrafụ nke ise ajụjụ nke a gịnị mere anyị kwesịrị iji na-atụgharị uche n'uru ihe mgbapụta baara anyị ajụjụ nke B. Gịnị ka ị mụtara na vidio isiokwu ya bụ Gịnị mere Jizọs ji nwụọ? Otu n'ime ụzọ ndị kacha mkpa ị ga-esi kwadebe obi anyị maka ncheta ọnwụ Jizọs bụ ịtụgharị uche n'uru aja ahụ o ji ndụ ya chụọ ọbara. O nweghị otu anyị gara esi gbapụta onwe anyị na mmehie na ọnwụ. abụma nke iri anọ na itoolu amaokwu asaa na nke asatọ sịrị enweghị onye ọ bụla n'ime ha nwere ike ịgbapụta nwanne ya maọbụ nye Chineke ihe a ga-eji gbapụta ya ụgwọ a ga-akwụ iji gbapụta ha dị oke ọnụ nke na enweghị mgbe ha ga-akwụli ya ihe edere n'ala ala peji sịrị jiri ebe a na-achọta ihe na jw.org chọta isiokwu nakwa vidio ndị ekwuru okwu ha n'isiokwu a ihe edere n'ala ala peji agwụla n'ihi ya o furu Jehova na ọkpara ya ọhụrụ n'anya ezigbo ihe ịhazi ka Jizọs bịa nwụọ maka anyị ọ bụrụ na anyị a na-atụgharịkwa uche n'ihe o furu Jehova na Jizọs anyị ga-aghọtakwu uru ihe mgbapụta ahụ bara anyị ga-eleba anya n'ihe ụfọdụ ihe mgbapụta ahụ furu Jehova na Jizọs ma ka anyị bụrụ ụzọ kọwaa ihe ihe mgbapụta ahụ pụtara paragrafụ nke isii ajụjụ olee otu esi kwụọ ụgwọ ihe mgbapụta ahụ ihe mgbapụta bụ ụgwọ akwụrụ iji gbara ihe mmadụ mbụ bụ Adam zuru oke mgbe e kere ya mgbe o mehiere olileanya dị ndụ ebighị ebi kwara ma ya nwa ma ụmụ ndị ọ ga-amụta eji zụtaghachi ihe ahụ Adam tụfuru Jizọs ji ndụ ya zuru oke chụọ àjà n'oge niile Jizọs dịrị ndụ n'ụwa o meghị mmehie ọbụla o kwughịkwa ihe ga-eduhie onye ọbụla Pita nke mbụ isi abụọ amaokwu iri abụọ na abụọ mgbe Jizọs nwụrụ ọ bụ mmadụ zuru oke otu ahụ Adam zuru tupu ya emehie ndụ ya o ji chụọ àjà kwụrụ ụgwọ ndụ ahụ Adam tụfuru paragrafụ nke asaa ajụjụ olee ọmụmụ ụfọdụ bịara Jizọs mgbe ọ nọ n'ụwa mgbe Jizọs nọ n'ụwa o rubere Jehova isi n'ihe niile ma mgbe o siri ya ike ime otu ahụ Jizọs zuru oke mgbe ọ bụ nwatakịrị ma ndị mụrụ ya bụ ndị na-ezughị oke N'agbanyeghị ya, o rubeere ha isi. Mgbe Jizọs na-eto eto, o kweghị ka ndị ọzọ mee ka o nupụrụ ndị mụrụ ya isi ma ọ bụ kwụsị ịmụche Jehova. Mgbe ọ ghọrọ dimkpa, o kweghị ka Setan bụ ekwensụ nwata ya. Otu n'ime ọnwa ndị Setan nwara ya bụ na ọ gwara ya hoo haa ka ọ kwụsị irubere Chineke isi. Setan kpebisiri ike ime ka Jizọs mehie ka ọ ghara inwe ike ịgbapụta ụmụ mmadụ. Paragrafụ nke asatọ ajụjụ olee ọnwụnwa ndị ọzọ tara akpụ Jizọs diri n'oge Jizọs na-eje ozi ya n'ụwa o diri ọnwa ndị ọzọ ndị iro ya kpagburu ya chọọkwa igbu ya o dikwara ihe ndị na-eso ụzọ ya mejọrọ mgbe a nọ na-ekpe ya ikpe emekpọrọ ya ọnụ ma kwaa ya emu emechaziri gbuo ya otu esi egbu ndị omekome ahụ fụkwara ya ezigbo ụfụ Jehova echebeghị ya mgbe ọ na-ede ihe ikpeazụ mere ya n'ụwa paragrafụ nke itoolu ajụjụ olee otú obi dị anyị maka àjà Jizọs chụrụ o doro anya na Jizọs tara ezigbo ahụhụ ka ọ gbapụta anyị ọ bụ na anyị anaghị ahụkwu Jizọs n'anya ma anyị chebara otu o si nwụọ n'ihi anyị echiche Pita nke mbụ isi mbụ amaokwu asatọ sịrị ọ bụ eziokwu na unu ahụtụbeghị Kraịst ma unu hụrụ ya n'anya ọ bụ eziokwu na unu anaghị ahụ ya anya ugbu a ma unu kwere na ya na-aṅụrịkwa ezigbo ọṅụ ọṅụ nke ọnụ na-agaghị akọwali nke dịkwa ebube paragrafụ nke iri ajụjụ gịnị ka inye ihe mgbapụta ahụ furu Jehova oleekwana ihe o furu Jehova ka Jizọs nwee ike ịgbapụta ụmụ mmadụ Jehova na Jizọs kacha dịrị na mma karịa otu nna na nwa ya ọbụla nwere ike ịdị Chegodị n'otu o si wute Jehova mgbe ọ hụrụ ka Jizọs na-ata ọtụtụ ahụhụ n'ụwa. O doro anya na ọ gbawara Jehova obi mgbe ọ hụrụ ka a na-emegbu ọkpara ya, jụ ya, ma na-anwa ya. Paragrafụ nke iri na otu ajụjụ jiri ihe atụ gosi otu ọ ga-abụrịrị na obi dị Jehova mgbe e gburu Jizọs. Nne ma ọ bụ nna ọ bụla nwa ya nwụtụrụla ma nke ọma otu ụdị ihe a si agbawa obi. okwukwe anyị siri ezigbo ike na a ga-akpọlite ndị nwụrụ anwụ n'ọnwụ ma ọ naghị eme ka ọ ghara iwute anyị ma mmadụ nwụnahụ anyị ihe a na-enyere anyị aka ịghọta otu o si wute Jehova mgbe ọ hụrụ ka ọ ya ọ hụrụ n'anya tara ahụhụ ma nwụọ n'afọ iri atọ na atọ oge ndị Kraịst paragrafụ nke iri na abụọ ajụjụ gịnị ka ị nwere ike ime tupu ụbọchị ncheta ọnwụ Jizọs malite ugbu a ruo n'oge a ga-eme ncheta ọnwụ Jizọs gbalịa mụkwuo gbasara ihe mgbapụta ahụ ma ịmụwa ihe n'onwe gị ma ọ bụkwanụ unu ejiri ya mee ofe ezinụlọ jiri akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ ma ọ bụ akwụkwọ ndị ọzọ eji amụ Baịbụl mụkwuo gbasara ihe mgbapụta gbalịakwa gụọ ọgụgụ Baịbụl maka ncheta ọnwụ Jizọs nke dị n'usoro ihe omume ozi anyị na otu anyị si ebi ndụ n'ụbọchị ncheta ọnwụ Jizọs echefukwara ile vidio ihe mmụta dịrị ụbọchị pụrụ iche Ọ bụrụ na anyị akwadebe obi anyị maka ncheta ọnwụ Jizọs, anyị ga-enwe ike inyere ndị ọzọ aka ka ha ritekwa uru na ya. Ihe edere igbe sịrị: ihe ndị anyị nwere ike imere nchọnchọ anyị mewe nchọnchọ gbasara ihe mgbapụta anyị nwere ike ịchọpụta ihe ndị zara ajụjụ ndị ya gịnị mere ihe mgbapụta ji dị mkpa gịnị mere Jehova agbaghara gị Adam na Iv Gịnị mere Jizọs ji bụrụ onye kacha mma ịbịa n'ụwa gbapụta anyị? Olee otu ihe mgbapụta si abara anyị uru ugbu a? Olee otu ihe mgbapụta ga-esi bara anyị uru n'ọdịnihu? Ihe edere n'igbe agwụla. Nyere ndị ọzọ aka ka ha rite uru. Paragrafụ nke iri na atọ ajụjụ Olee ihe mbụ anyị kwesịrị ime iji nyere ndị ọzọ aka ka ncheta ọnwụ Jizọs baara ha uru? Olee otu anyị nwere ike isi nyere ndị ọzọ aka ka ncheta ọnwụ Jizọs baara ha uru? Ihe mbụ anyị e kwesịrị ime bụ ịkpọ ha ka ha bịa. Ewepụ ịkpọ ndị anyị na-ezi ozi ọma ka ha bịa. Anyị nwekwara ike idepụta aha ndị anyị ma ka anyị kpọọkwa ha. O nwere ike ịbụ ndị ikwu anyị, ndị ọrụ ibe anyị, ụmụ akwụkwọ ibe anyị na ndị ọzọ. Ọ bụrụgodị na anyị enweghị akwụkwọ ikpo ka ebiri ebi ga-ezuru anyị kpọọ ha, anyị nwere ike izigara ha nke na-adị n'ekwentị mmadụ ole ga-abịa ncheta ọnwụ Jizọs nwere ike iju anyị anya paragrafụ nke iri na anọ ajụjụ nye ihe atụ gosiri na mmadụ iji aka ya kpọọ onye ọma ka ọ bịa ncheta ọnwụ Jizọs na-aba ezigbo uru ọ bụrụ na i jiri aka gị kpọọ onye maka ọbịa ncheta ọnwụ Jizọs o nwere ike ime ka onye ahụ bịa ya o jiri otu nwanna nwaanyị di ya na-abụghị onye ama Jehova anya mgbe di ya gwara ya na ọ ga esi ya aga ncheta ọnwụ Jizọs Olee ihe mere o ji ju ya anya? Ọ bụ n'ihi na n'oge gara aga, ọ kpọọla di ya ọtụtụ ugboro ka ọ bịa mana ọ bịaghị. Oleezi ihe o mere o ji chee ịbịa na nke ugbu a? Di ya sịrị, e nwere onye nyere m akwụkwọ ikpo okwu. Ọ kọwara na e nwere okenye ya na ya ma kpọrọ ya ka ọ bịa. Nwoke ahụ bịara ncheta ọnwụ Jizọs n'afọ ahụ nakwa n'ọtụtụ afọ na-eso ya. Paragrafụ nke iri na ise ajụjụ Gịnị ka anyị e kwesịrị iburu n'obi mgbe anyị na-akpọ ndị mmadụ ka ha bịa ncheta ọnwụ Jizọs? Buru n'obi na ndị kpọrọ oku nwere ike ịjụ ajụjụ, karịchaa ma ọ bụrụ na ha bịatụbeghị ọmụmụ ihe anyị ọ bụla. Anyị kwesịrị iche gbasara ajụjụ ndị ha nwere ike ịjụ anyị, okwu otu anyị ga-esi aza ha. Dịka ihe atụ, ụfọdụ ndị nwere ike ị na-eche sị, gịnị ka a ga-eme n'ebe ahụ? Olee mgbe a ga-agbasa? Gịnị ka m kwesịrị iyi aga? a na-ana ego tupu abanye a ga-atụ ego n'ihe omume ahụ anyị kpọọ mmadụ ka ọ bịa ncheta ọnwụ Jizọs anyị nwere ike ịjụ ya sị e nwere ajụjụ ị ga-achọ ịjụ anyị azazie ya ajụjụ ahụ anyị nwekwara ike iji vidio bụ na-echeta ọnwụ Jizọs na gịnị ka a na-eme n'ụlọ nzukọ Alaeze nyere ya aka ịghọta otu ọmụmụ ihe anyị na-adị isi nke iri abụọ na asatọ n'akwụkwọ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi kwukwara ụfọdụ ihe anyị nwere ike ịgwa onye ahụ paragrafụ nke iri na isii ajụjụ olee ajụjụ ndị ọzọ ndị bịara ncheta ọnwụ Jizọs nwere ike ịjụ ndị ọhụrụ bịacha ncheta ọnwụ Jizọs ha nwere ike inwe ajụjụ ndị ọzọ ha nwere ike ịna eche ihe mere na o nweghị onye tara achịcha ma ṅụọ mmanya ahụ ma ọ bụ ihe mere o ji bụrụ naanị mmadụ ole na ole ha nwekwara ike ị na-eche ugboro ole anyị na-eme ncheta ọnwụ Jizọs ha nwekwara ike ịchọ ịma ma ọ bụ otu a ka ndị ama Jehova si enwe ọmụmụ ihe ha niile ọ bụ eziokwu na a na-ekwu ọtụtụ n'ime ihe ndị a ma ekwuo okwu ncheta ọnwụ Jizọs ndị ọhụrụ nwere ike ịchọ ka a kọwakwuoro ha ihe ndị a isiokwu bụ gịnị mere otu ndị ama Jehova si eme nri anya asị nke onye nwe anyị ji dị iche na otu chọọchị ndị ọzọ si eme ya dị na jw.org nwere ike inyere anyị aka ịza ha ụfọdụ ajụjụ ha anyị chọrọ ime ihe niile anyị nwere ike ime tupu ncheta ọnwụ Jizọs n'oge a na-eme ya nakwa mgbe emechara ya iji nyere ndị na-akpa agwa otu na-egosi na ha chọrọ inweta ndụ ebighị ebi aka ka ncheta ọnwụ Jizọs bara ha uru ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu iri anọ na asatọ nyere ndị kwụsịrịla ịga ozi ọma aka paragrafụ nke iri na asaa ajụjụ olee otú ndị okenye nwere ike isi nyere ndị kwụsịrịla igozi aka n'oge ncheta ọnwụ Jizọs olee otú ndị okenye nwere ike isi nyere ndị kwụsịrịla igozi ọma aka? gosinụ ha na unu hụrụ ha n'anya Izikel isi iri atọ na anọ amaokwu iri na abụọ asịrị m ga-elekọta atụrụ m otu ahụ onye na-azụ atụrụ si elekọta atụrụ ya ndị gbasasịrị agbasasị ma ọ chọta ha m ga-anapụtakwa ha n'ebe niile a chụsasịrị ha n'ụbọchị igwe ojii na oke ọchịchịrị amaokwu nke iri na ise sịrị m ga-achọ nke furu efu dughachite nke kpafuru akpafu ka ọkpụkpụ nke gbajiri agbaji akwa meekwa ka nke ike na-adịghị dị ike ma m ga-ala nke buru ibu na nke dị ike n'iyi m ga-ekpe ha ikpe taakwa ha ahụhụ kwesịrị ha tupu ncheta ọnwụ Jizọs gbalịa nụ kpọọ ọtụtụ n'ime ha otu unu nwere ike meenụ ka obi sie ha ike na unu hụrụ ha n'anya nakwa na unu chọrọ inyere ha aka otu ọ bụla unu nwere ike kpọọ ha ka ha bịa ncheta ọnwụ Jizọs ọ bụrụ na ha abịa nabata ha nke ọma emechaa ncheta ọnwụ Jizọs na-akpọtụrụ ụmụnna ndị a na-enyekwara ha aka ka ha nwee ike laghachikwute Jehova paragrafụ nke iri na asatọ ajụjụ olee otu anyị niile nwere ike isi nyere ndị kwụsịrịla ịga ozi ọma aka mmadụ niile nọ n'ọgbakọ nwere ike inyere ndị kwụsịrịla igozi ozi ọma bịara ncheta ọnwụ Jizọs aka olee otu anyị ga-esi eme ya ọ bụ igosi ha na anyị hụrụ ha n'anya na-enwere ha obiọma na-akwanyekwara ha ùgwù ndị Rom isi iri na abụọ amaokwu iri sịrị na-ahụ na ibu unu n'anya ka ụmụnne na-enwekwara na ibu unu ọmaiko na-ebunu ụzọ asọpụrụ ndị ọzọ chetakwa na o nwere ike bụ na o siri ha ike ịbịa o nwere ike bụ na ụjọ na-atụ ha na agaghị anabata ha nke ọma n'ihi ya ajụla ha ajụjụ nwere ike imenye ha ihere ma ọ bụkwanụ kwuo ihe nwere ike ibute ha ha bụ ụmụnna anyị obi dịkwa anyị ụtọ na ha bịara soro anyị fewekwa Jehova ihe edere n'igbe sịrị gịnị ka ụmụnna mere otu nwanna aha ya bụ javia sịrị Ihere nọ na-eme m ịga ọmụmụ ihe m nọ na-eche otu ụmụnna ga-esi emeso m mgbe m mechara gaa ọmụmụ ihe otu nwanna nwaanyị nke nọ mgbe m hapụrụ ọgbakọ afọ iri atọ gara aga sịrị m nwa m nnọọ ihe ahụ ọ gwara m ruru m n'obi n'eziokwu alọghachila m ebe m kwesịrị ịnọ otu nwanna aha ya bụ Mako sịrị agara m ọmụmụ ihe ma nọrọ n'oche azụ ka a ghara inwe onye ga-ahụ m ma ọtụtụ ndị hụrụ m matakwa m n'ihi na ha ma mgbe m na-abịabu ọmụmụ ihe mgbe m dị ntakịrị ha kelere m ma makusie m ike ihe a mere ka obi ruo m nnọọ ala ọ dị m nnọọ otu ahụ ọ na-adị onye gachara ihe lọta n'ụlọ ya ihe edere n'igbe agwụla foto eji kọwaa paragrafụ nke iri na asatọ na-egosi nke mbụ ebe obi na-akaghị otu nwanna kwụsịrịla ịga ozi ọma ji akwụkwọ abụ ochie na baịbụl ochie ịbanye n'ụlọ nzukọ alaeze ọ nọ n'ebe dị anya na-eleka ụmụnna na-abịa ncheta ọnwụ Jizọs nke abụọ mgbe e mechara nwanna ahụ na nwanne ọzọ ji obi ụtọ na-akparịta n'ime ụlọ nzukọ alaeze paragrafụ nke iri na itoolu ajụjụ olee uru icheta ọnwụ Jizọs na-aba obi dị anyị ụtọ na Jizọs gwara anyị ka anyị na-echeta ọnwụ ya kwa afọ anyị ghọtakwara ihe mere o ji dị ezigbo mkpa Ime ya na-abara anyị na ndị ọzọ ọchịchị uru. Ọ na-eme ka anyị na-ahụkwu Jehova na Jizọs n'anya. Anyị na-egosikwa na obi dị anyị ezigbo ụtọ maka ihe ha mere anyị. Anyị na ụmụnna anyị na-adịkwu na mma. Anyị nwekwara ike inyere ndị ọzọ aka ịmụta otu ha ga-esi nweta ihe ọma ndị a ga-abịara anyị n'ihi na Jizọs nwụrụ maka anyị. Ka anyị mee ihe niile anyị nwere ike ime iji jikere maka ncheta ọnwụ Jizọs nke afọ a. Ụbọchị ahụ bụ ụbọchị kacha mkpa n'afọ. Olee otu anyị ga-esi kwadebe obi anyị maka ncheta ọnwụ Jizọs? Nyere ndị ọzọ aka ka ncheta ọnwụ Jizọs bara ha uru. Nyere ndị kwụsịrị ịga ozi ọma aka. Abụ nke iri na asatọ. Anyị na-ekele Chineke maka ihe mgbapụta. Isiokwu a agwụla.